ọgwụ ọbụla si sọwa nwanyị bifuru ọgwụ ọbụla si na ọgwụ a na-asọ nwanyị maọbụ ọgwụ a si sọwa nwaanyị mee sọgba ọgwụ a ọ baghị uru ọzọ <laughs> ya bụ na ọgwụ a na-enye ego jide na ego ahụ maka na ama na ọgwụ a ya atụ m ọga <laughs> ọ atụrụ atụ m ụlọ ọdị izi maka na ekwesịrị ọ asị gị na ọgwụ a na-asọ nwanyị enye gị menu ị <laughs> ịma ma ihe eje maka ụfọdụ nwere ike afụ maka ego ofe na mere nta ahụ kwanye dị na nwaanyị dị mụọ ego a na-abịa dị mụọ maka na ụtọ ego bụ na amụ ịbụrụ anya na-akpọ Utego m na nwoke eh, eh, Lovely na na-akpọ Gọs eh, ah, na na-abịa ndị na-ama gị mgbe na-akpọ gị ụfọdụ tara m ụmụ ala papa gị <laughs> oh, ejidere e n'aka oh. ịma na ka ama ihe ọ na-eme ya ka gba chineke na-abụ onye mmehie ya nyebe aka onwe mgbe mbụ ezigbo chi maka na omee ime nwa ezigbo naanị chukwu pụrụ ime mmadụ ezigbo ya ka m iwetụkwasị tụkwasị obi na ihe a na-akpọ amara chineke were m amara kwefuru ndị atụ na ha adịghị oredi adịrị oredi mma mụ ha mụ atụla asị <laughs> Eh, salama onwere ihe ọzọ anyị ala otu a isi isi ọnwụ na ụwa isi ọnwụ onwe mere ibe ekweghị omume ihe ma bụ onye jidere aka onye mana ọgụ na anụ ọbụla nwere ansa ọ na na o onye anwụrụ na-abịa eh, onye mkpụrụ mmiri ihe so maka onye anwụrụ alaeze bilitere megidebe alaeze onye a na-apịazi onye mkpụrụ mmiri ihe <laughs> ele na-achọ ka ebe ọ bụrụ na anwụrụ bụzi senti gị gaa ntị anụwachi ịgwa ndị mmadụ ọ bụrụ na face mask ọ bụrụ na agwa ndị mmadụ na na common face mask nwere ike iji kpuchi lipstick nọ na 25,000 Christmas edekọba lipstick 25,000 agbaghị na oge eme n'ụwa ị ma na ọ possible so believe kwa na ihe ndị ọzọ dị ekpewara n'ọbụ gị ekpe iri ebe a ga-ekpe ndị mmadụ ikpe onwe ka ọ ga-adị ihu uche gị riri pepụ ga-adị ịpụsị ihe ụfọdụ ihe papa gị mere ịma arụ ndị ya a na-ekọ Come on, get away you. na kin kita na tiye ni ye koke. Ke ya na koro. Ma ko we ya na e ko. E nke nwa aka. Ko ke na de. Ko ke na nga changa. Ah, nye ge se ani na. Oke nwi bo ni. Ah, ge ne, onye agụrụ m ahụ otu bịara n'ogbe anyị ebe a ọ dịghị bịa n'ogbe anyị na ka ego ụgbọ ọ mụbụ onye nwa dị ike ma na-ewu ewu ọgịnị sadin ndị amụma bal biko man na-eje n'igwe every Wednesday check e BP 33 years maka ụfọdụ na-efi na-asị na afọ anyị gaala nsịra na ọ bụrụ how many years bụ nọ ka ị na-ayị ala how many dustbin ma You located. Iwaloketa. Ebupu okay. Iye locate another. Akele. Oya wo me di ke ma le wu ewu. Akele. Ogo si na oya mara na face mask ya cover mu mm, lipstick. o nwere ndị na-azabụ young lady before ma kịta ya kwaza nwụzi plastic lady <laughs> maka nwaanyị agwụgwọgo stage by stage ah! ah. ịkpọzi ya ha yon lady ọ dị ka ị na-eme akaja ah! ije ma ije nwere isi ọ na-aza apụta nwụ chukwu eje ije na-ele anya ọrịa ije anụ arụ kasị anụ arụ anọrọ iche bọdị anọrọ iche ịkpọta dị asị ọ bụ nne ya na ndị mgbe gboo na-aba afọ arịrị ma ha ha amararịrị na adị n'ụzọ aba afọ ahụ eke ihe arịrị adị ama ama maka na ọ adị isi ndị deta sị na ọ adị efe ụwa ka ị nọ n'ime ya imerụ ụwa bụrụ okwu ka azụ na ọhịa abụghị na mmụkwu ugbu a ifute ibe eko ị bụkwara mmadụ na-eli ego mmadụ ị na-eme na ị nwere ego sọsọ uwe ọya ya atụ ụkpa ori ego niile asị ya iji meskan 50 million <laughs> ị na ndị na-ekonache na n'ụlọ ọgwụ kwụọ ndị ụlọ ọgwụ ụgwọ a na-akwụ ejebe ndị na-aya kidini wọdụ ndị kidini kwu iya bil onye ọbụla <laughs> ah, gịnị bikọrọ nwoke ọgwụ eji <laughs> e iko ndụ Okay. I'm just one this show will go up now and now. Maybe can work out bill one fifty thousand. You know, go to Facebook. We rise by little dollar. Kesma, okay, one foundation. Jamani kini nalo. Ah, kwa kene mikono. Ola ni na moto 2.5 million. Oh, when you do 2.5 million they change you so shock. Ezogu. Oh, when did you change oil? That's Ezogu eziokwu o nwere ndị ji 500,000 change over tire eziokwu o nwere ife ikwube yes na o nwere onye bịa go thanksgiving since this year since this year america international ministry o nwere esi ka weta ọgodo udo oke efi na ewu na ọgodo <laughs> udo Debe la. Hotel le dio di every day. Eso. Okay. Ah obodo ọbụla e butere họteelụ obodo ahụ ede enwezi isi mana ọ dị bụ na ụnụ ka dị ya anyị ọ na-eju eju ewu children's day hotel na-eju hotel na-eju na Monday

okay. Bia ni na gara DPS nwo nwa re ti oke nwo oke nwa. Ana mara gara nwo. My friend, my friend, what's up? Bari amu no mba je te program. Bari very funny. Bade amu da mu stage me me ma bala na le tusu mo ke nwo ke nwo. Wa ya ne ko godi. Okay, baby. Amu da no. Ana ba be ba o je o sia. onye ọbụla na-ekeresi gị nnọọ e these girls dress the same like this. afụbeghị m nwaanyị dị jealous ka my wife ndị na-ekeresi gị onye dị ka ha bụ ọsọsọ ụmụ nwaanyị bụ fans inwa ihe <laughs> a na-ekwere m nkasi obi na-egosi na nkarị kọrentị ya ka nwaanyị a ji atụ ịkwụ ọnụ ịma ọ bụla m agwụgwọ ogwo kịta na agbakọ ihe agha a na-echere nwoke ọnọdụ ya chiri ike onwe ihe a na-echere ya maka ịgbalị iro agbara aka agbara iro nwoke ndị na

ndata eriri ọnụ eriri ọnụ na na nsogbu adịrọ iwere iwe su ụlọ gị ọkụ maka oke o mechaa oke ga-agbanaga ụlọ gị ahụ ala n'iyi so iwere iwe oke wee jesu ụlọ gị ọkụ nke ahụ gbasara gị iji jepụta mma ka nzukọ ike ọnụ

ọka gịnị ji eme maa ihe chetogo onye ibu ịghọgọ onye bụ ịghọgọ onye bụ ọhụrụ taa m ga mbata so what what do you mean ka uji okwu dị ya adọkwa ụdị okwu agwara mere stan abatara mbe gị Okay, ebe a bụrụ fipem oge ị chọrọ ije ebe atọ nụ be nne gị na-enyi gị nwaanyị itu were na hapụ ọ gịnị biko ọ gịnị mana na-anụ nwaanyị ah, e nke a mkpa gị ah, ah. <laughs> ọ bụ arụ ihe kwu onwe nwoke atịra m na nwaanyị na ntị ihe a na-ebu unu uche hmm. ka ọ ghara ebe jelebe akpa obi ibe ndịrị ya n'ike n'ibe ndị ahụ ọma nwọkụ ọnwa ya nwa yi n'ebe ndị ya ibe ndị debekwana ya ka ọ hụ otu a mana eji ya like onwe ndị kpọrọ mbendị ama m ịghọta nke ọbụla ebe ndị nwaanyị ọbụla ebe ndị bụrụ ọdị otu ọdụmadị kedu nwa ka na-akpọ ezi nwaanyị dị ụkọ <laughs> nwunye bụ na di ya bụ pastọ ofu ụbọchị omuo ya ofe adịghị aligeshọn nke a adịeleghị anya ọ nwụrụ isi aka eh. maka nke iji wee pastọ ị ga na ndị dị iche iche ma na ị pụtara ọgba dịrị nwaanyị ọbụla lụrụ di wee lụta di ndị comedians musician ndị a na-eti egwu ndị ga na-epik kọl ke ndị dị ya si ya na ndị ndị na-ayọ m ego ọ bụghị ka a na-ayọ ọhụ nka na ndị egwu ndị egwu niile ka m na-agụrụ ma ndị DJ ma ndị na-esi nri ụmụ nwoke a na-esi nri ịfụrụ um, <clears throat> ndị foto ndị vidiyo ndị drone ndị a na-etinye ala ete etele ihu ịlụta ha kala dị kala nwaanyị jọs mana ndị ọka njọ bụ ndị ụmụ nwoke nọ n'ime ya maka na mgbe ọbụla a na-akọta enwe ọrụ a ị mara na-enwewa ọrụ a ndị comedians na-enwe ọrụ a program adịrọ nke a ya anụ ọkwa abịnụ afụkwara eh. m ya na post ya ị nara efolu ya ma onwe ndị o ị nara eji efolu abinu ya o nwere ndị ụmụ nwoke eh. ị na-efolu onye obodo ya abịazi dis iwe 101 n'abalị a na-apịkọ akwadoro m disin anagata akpọ ya anagata obe na onye ọbụla nwere onye ji apụ ah, ọ na-amụ idike nwere ewu <laughs> nna gị ego si eje ka e were ofu moto jee ya aghara ịbụ n'abalị onye abụgo moto ya hmm, ka m aka nogoro ya ka m si obere ike wee abụrụgo m na-akpọ ah! m ebee ka inu na-ejekwa n'abalị a mba ọ dis guy na obosi na-eme ihe nwanne ya onye ọbụla kwechara ibe nọ nnọọ mụọ mụrụ ọkpọ na adịbe nche ọmara ha kpọọ m ọ bụrụ oge ọgụ ahụ ọrụ akara mma nlu ebe a ihe a na-eme ga-enwe isi mụ atọ n'ọba ha mmụọ ha ha ha na ha ya ịtakwara mmụọ nwaanyị ebe a ị na ha mmụọ nwaanyị ha m emere gị anya otu ha ha ha ha ha ha ha ha ị na-atakwa ha atago ya atago ya nso nso efu ebe ya ya nso efu m aga n'abalị ya na ọ bụrụ m bịara moto n'ime abalị mgba mụ nwere spidi enwegbute na-efe papa wezie glas oge briza na-ekwu ya na ntị n'abalị anyị nwere oriri abalị o nwere ụdị briz le briza na-ekwu baji ha papapapapapapapapapapa ọ nakọta ọwaanyị ọsọ ya dị ọ bụ na-ada na ọ briz ya ka na-agba na ma na-ama arahụ ụra ma na-ama laik nwaanyị ya ọsị wotiri o kuna siri yɛrɛ ni moto n kɛ ka a sigi buwɔ mu. ba ma nɔ baale a hun a dusu yɛ sun jaa n'a wa i jɛ taa a bato n gina ma ju. yasɔbɛ jɛn ka taa. n seri o ma tɔ o fa kun i bɛna o fa kun de tɛki tan ye. o tɛki wa tan. o sɔrɔ i wɛrɛ a di. Ah! na-awegharị ụmụaka na na-awụ ya pịa ya ụtarị ya pịara bụrụ ndị mmiri ndị na-awegharị abụ okenye ịma na ara na-ebu na arụ ka ọ ga na-arụ ma otu onye na-ekwu eri na ọkwa ọkwa ya onwe ya kọtọ mma

o bugharịa papi o nwere mọchị ọfụ just enye ya prọpati ozugbo zaa mụ na afọ ị ga-ata n'isi papa gị enye gị prọpati ya eh, iwu ụmụ nwaanyị nwe mgbagoji gị ga-eji ere maka na tara mma anụba nke anọ bịa n'ụlọ dị abụ na anọcha nụrụ ofu ebe n'ime umeru ha na-akwa ka agụ ebe ahụ ịbata n'ime na-aba ịgbacha akpịrị onye ohi bịa n'ụlọ awa ka ndị ya kacha ọ bụrụ na ha enye m nsogbu edebe fọrọ ha ego maka nna ka m gara agba origo anya na ntị agwa m ụmụ m na ha adịlọ ka ịmụta papa bụ gaị ọ ga-eburu gaị ị ga-asọvaịvụ ọsịsọ <laughs> mana eburu ha na m ndị mmadụ ike ma na-ewu ewu aracha ụnụ aka <laughs> ịmụta papa bụ gaị ọ na-agwasị gị ihe a na-eme ọ nakọta ọgwa gị bịa n'onwere ebe na ebe ala ego bịa ebe a gụrụ nna 1 million 5 ọchụkwụ na obodo oyibo ka ị obodo oyibo nwe nwekwara ị na-emecha ọ bụkọrọ gị 1 million 5 ego ọla ọbụla dọla na eji aha ọ dị what are you talking about what are you doing over there papa ndị ọbụla papa ndị ya biri na-agụ n'obodo oyibo o ji ego ọbụla ga-ama ụlọ ọbụla o ji ekwubere ka ihe na ọ na-erikwa e mgbe na-amaghị ihe o mere mgbe m chọrọ ịrụ na vileji ofu onye amụma ndị otu onye ahụ mmadụ ike na-ewu ewu eje gbuo nwanne m nwaanyị ọlụ doziri ihu ọlụ ozugbo na ha na-abata na kọmpandụ ofu ebe m mụrụ foundation mana ịfụ ụlọ onye nwe ya nị dịka ọ kwadoro ịrụ block na-adị fresh simenti adị fresh eh. aza aja aja adị fresh ọkatụrụ na giri ọbụla ga-adị fresh ị na-anya cement na simenti ya mere nkwado ayi ọ diri njikere ọ <laughs> bịachọ ebe ọ ga-esi na-ewere tait na dis haus ọkpọ nwanne m nwaanyị si ya na rule hụghị na-arụ ụlọ si nkekwa ndị mmadụ obi ji jụọ ha nwaanyị ji wewere ụlọ dị otu a nwanne nwaanyị ibe akwa na fon mgbe ahụ nwaanyị onye mitiri bụ onye nashọnal union mitiri nato moto ka ha na-abụ na-elu mere bụ obere na fon ihe pụrụ ya n'ọnụ ọgwụ nna ahụ nwanne sachi na na wao chineke zọpụtakwara gị si si ya na-asị m na mm. nwere ọgwụ edebere gị ebe ahụ ị na-alụ ụlọ ya ka nji ị ga-eme ka anyị fụ ọ dịrị gị bata echi agwa m ya hapụ ọgwụ anọ m debere ya ifeli emere nsọ m mgbe taa hapụrụ m n'ọgwụ Thank onye abụba nke oligo ọnụ oligo ọnwụrụ ata gara ata mgbe ọgwụ gị ọgụ ya emepe anyị ime mmụọ ya asị ha

tọrapụ okwu ah, okwu ọnụ anyị bụ gịnị bullet. otu a ọnụ anyị ah, ah, bụ gịnị ọ bụrụ na ịma ihe dị gị n'ọnụ ekwensu anyị nwere eji gị na-akparị amụ mana for you to activate that bullet dị gị n'ọnụ you need to operate from ordinary to extraordinary <laughs> ka eke esi emie enwe ihe a na-akpọ provoking seed mm. Provoking seed. Provoking seed. That's what you mean. Provoking seed. power from the third heaven. Mm. Not just heaven, the third heaven. Mọ̀kúfọ́dí àṣẹ ẹlọ thirty thousand kan nẹ ẹ nẹ kí n nẹ jìkú ẹni your brother say him hundred hundred thousand. Ìdẹ́bẹ̀rẹ̀ mi nínú ọ̀tá nyɛ ihe da fogo fo naaro awo ma no sima bona ɔma fia fo naaro jideɛ jideɛ nipa ho fumo fo naaro ama ka ma enyiɛ ɔyɛ mɛ nti wɛ dɔlo nɔ forty days dry fasting because of wo no ọdụ gị salad adị adị m mma ọkị adị adị m mma ọ na anụ ọkụkọ adị adị mma mana ajụ maka unu megide 40 days dry fast ọdụrụ na mma ebezi unu na ghọta n'ọnụ ka a na-emi elu ka somebody say amen etu nwanne gị aka sị na chineke na-adị ndụ ọma kpọrọ ekwesịrị m ịnọ ebe a today ekwesịrị m ịnọ somewhere in Canada mana na-atụ m sị m onye anwụ ị na-eje Kanada ebe nwere ndị isi ga-eme ka ha kwụba ụzọ ebe a ga-eme ka ha gaba ije mana erute m ebe unu bụ ndị iru ọma kpọrọ ama m nwe onye ngwụla ebe a ka ngosi unu mere Ah, good. Nene mawa wesia neba. Ike kwa ika sia na okwe. Ike kwa sia na okwe wesia na bia. Aburo de wesia kan ne kun de ku spiritual wesia. Financial wesia. Ah, good. Wesia to ba to amasia mo na mo. Wesia gbasa gbasa ma sele ne. Wesia obiam. Marital wesia. Ah, good. Wesia mo to bu no so wedo na ndo. Ah, good bi ko. Invocation of the spirit. Ah,

ama afụ ego saịda a na-afụ ego saịda say amen ụmụ ndị ji ụgwọ n'okwu ọgwụ iji Again, again, again, again, again, Ezaloma. Ezeloma! You know, to the family doctor. Again, they will. Again, again, because one candidate of Nequenanya, Nequenanya, and my wife, okay, one and major, everyone is a check. Again, because you go Marata. Oh, yeah, this is 40 years. Okay, for Nasa Hakamaya and here, like you go Lala, don't be no. Chineke ọ gịnị akpafuru ọsipinu nke I'm ketu nwa ọzọ a na-ayị ala wuchi ọ gịnị ezela ma nna to the family doctor ọ gịnị iwe iwe ọ gịnị biko nụ ọ gịnị isiokwu anyị tata bụ na obi anyị gbanwere maka na Ah, abiro ịghọtago Di mm. only man na-abịa ewe ọkụ okpuru site na steepụ achọgharịba achọgharị ya na-agwa ya mmepe ndị eze gị ka m ya mụrụ ebe <laughs> eh, ya ịma na onye abụ ụlọ polisi ka ọ bụ gị to onye ije yunifọm esi gị ara nke ya. <laughs> ọ dịgo blak a na-adị mba ibu ngo onye oriri ọcha ihe je na n'anya ịna mmadụ fon n'abalị na agbara ji ọcha ụta fon mana ụdị anyị ji ori iri blak anyị kpọbara ana n'ọcha ibu go na checkpoint na onye polisi na-asị onye ọcha come down no you wear black akpụrụzi eje steshọn nwa ndị bụ chọta mama na you born that criminal ọ gịnị anyị chọrọ ka anyị ehm, onye ike ma na-egwu onye aṅụrụma sọrị onye amụma dị ike ma na-egwu egwu obi aṅụrị na-akpọkwa m maka na ana m echekwa na ihe a bụ so na ndị komedian ndị bego na my place ama m nwoge ndị ọzọ mana ana m eche do ndị mụ na ha na-ekwukwa na ndị mụ na ha na-anụfụ ụbọchị unu ga-eche ekizi so Oh, that was yesterday. That was yesterday said sete ka mkpọ nna because that day a na-agị n'Enugu. Na sị yeah ka mkpọ nna tu na ọ na-asaba na-asaba. So na na ịkpọkwa. Okay, yeah. Obi aṅụrị kpa nta anyị na-ekele ha. Na-ekelekwa our mother station ya nnukwu station anyị eh, bụ Igbojis Media na we dey here. otu a ka ọ dị ezere ma anyị bụ ebe ahụ na-ekelekwa eh, steshọn nke ha mụtara maka na amụta nwa amụta ibi ya ịbịa na be ndị be anyị na-akpọ ya bụ uto ntochi ya ka o jere nna anyị ndị igbo so ekwuzila ka a na-egbu anyị na-adịghị ihe anyị mere n'oge na-eme aha na-ala azụ ejikwa m agwa ndị igbo ka ha tinye anya na mkpụrụ mmiri ihe na-abụ ihe eji eme obodo obodo a na-ala azụ maka obodo ọbụla ya utu na-eto eto ya na-ada ada obodo ahụ ada aga n'ihu maka na okwesịrị onye topụta onye topụta ọ bụrụ okenye onye uto ọgbụgote onye uto ọgbụgote enwe na-ekele mmadụ niile kelekwa ndị bịara soro anyị wee mee soro nchi ya nke mgbede taata ha bịara visit na NTI TV ọ bụ m ihe ọṅụ ọ bụrụ ihe nwere ego ribe ego ka dọkpụbọ ọkwa mana um, ego dị anyị gara erikwa ego ka eh, this is the genesis of ihe anyị bịa hmm. mana by the time we get to Malakai na Bible nwee ebe na-abụ onye guruo ya ọ bụla na ya dịgo standard ya so eh, ekelere m ụmụnne m ọ bụ ya ndị na-afụkwa ndị anyị ebe anyị na ugbu a na ndị ga na-afụ anyị unu sirikwa kelee ha eh, ndị NTI si na ha dị hapi. enwe ga-atịkwalụ ha ọnụ biko enwere iwe bifo dat ee achọrọ ka a kpọpụta otu onye achọrọ ka m kele ofu ọkwụ m na mgbe ọ mkpọ ya na ọ ga-aza mkpọ ya na ehihie ọ ga-aza mkpọ ya n'abalị ọ ga-aza mgbe ọbụla m si ya na nchọrọ ka m fụ gị anya ọ ga-alaikirịrị bịa ya bụ onye wi na-ebe ka elu m ị mana m nke goes by gang ụmụ ya ma ụmụnna onye ọbụla ma onye a a a a a ọkwa eziokwu ụmụnna a onye ọbụla nwee ego abịa a traditional marriage ahụ onye ọbụla a ya Ajọ ga kelee gbampaso a gbampaso Ọ̀gẹ̀nì ọ̀gẹ̀nì January 11 to ọ̀gẹ̀nì shorten shorten gbogbo ọ̀gẹ̀nì ọ̀gẹ̀nì ọ̀gẹ̀nì. a. Ah, mgbe anyị mara asasara ya na-adị ewuzi ọ ga-apụta ihe ọ bụ ka mbịawa ka ndịkwa otu abịawa ị ga-abịa na ike na ebube obodo a na-abịa mana mmadụ bi ojidesie nwe chenji ụmụ kirikiri chenji akpọ isi ya na moto ha chọba idistọbụ gị winye ego n'ime ọhịa na-ejechukwa ego a. ka adaba obibi na ijikwu ego n'aka ijide ego n'aka ewuọ ya ọ bụla ejebuba a. gị ego gị okwe gị achọ ọtọ na-eji o ibe ebe ndị ebe bịa ime thanksgiving a na-apata mmiri na a na mana ata eze kpọm na nkwụ ah, ah, anyị ah, biko n'ihe ọzọ maka ama na otu ụnụ fụrụ anyị niile na obi aṅụrị ga-agwụ ụnụ ga-anọba na steshọn ahụ ka afọ isi ya hmm. anyị na ya ka anyị were agwa ụnụ ịfụrụ ihe ndị be anyị ga-elebara anyị anya too much of checking point dị na be anyị ya ga-ekwekwa anyị gba krismas too of uh, police ọ bụrụ aka eme checking point ihe nji <laughs> wee kwuo nke a bụ <laughs> ihe nji anya uh, checking point bụ <laughs> na adị ka anyị nwebụ ndị ihe ala anyị nwebụ ndị ala ya na-alawụzibe anyị arụ ha na mgbede da ha na-akpọchisi ebe niile ndị nwe obodo enwezi mmegharị arụ ọ dịkwa ka iji ya ejisi gbakọ ụzọ ọjọọ ya wee tụkwasịzie n'elu ya o nwerezi ụzọ dị mma na isti be anyị ebe ka nna agwagwa gị eziokwu o nwerezi ebe ụzọ dị mma na ugwu da ka nna agwa gị eziokwu ị ga-akwụ n'ama ọka bụ Anambra steeti ị na-ene mgbidi anya bụ Imo steeti nwa jee na ejem ụwa ya Tuesday ya obodo a onye ọbụla bụzi onye asị o because esi mmadụ eh, eh, eh, ah, in the next 10 minutes ịma mbịa nkwu ya ụfọdụ ndị ewere nkwu ya ụfọdụ ewerekwa ya ụzọ adịrọ mma ụmụ ndị men kwa ndị alaba alaba ejikwa ya nna ụzọ adịrọ mma ndị ma na-akwa aka na glaasị kama the thing bụ na mm. adịrọ m sọ na mma nata for my own safety yes mm, ka mma ala n'echi ka mba eh, mba ị ma na yesterday ka m na-asụ tije gwakwa flavor ọdọtụtụ a na ka ọ na-agụ ka anyị jewe Enugu eh, Enugu steeti obodo oyibo ọ dịkwa nwee na ụzọ esi aga Enugu nke ikpeazụ <laughs> ah, eh. marakwa na ebere na a na-agụ ala Igbo mgbe ị ga-abịazi ka isi ọlụ wee banye Owerri Hmm, ebele eh, ebele eh, eh, ebe awa akara ọnụ na saịdị awa akara ọnụ ah, nke bụ eziokwu bụ na oge na ebe a na-asị na abino na abino na-abịa onye na abi na na-anụ nke nke a na-anụ maka ya o rutere ebe mụ very very surprise na ya nwa na ya NTI television

ife anyị ruo anyị amụ amụma dị ya ikwuru eziokwu yes no anyị ga na-amụ ne otu a ije aha na mgbe ọbụla ijere banye na kedafọ ya na netwọk gị whatever nke ebe ị na-eme comedian ozugbo ị gbanyere on ndị otu a ka a onye na-enye ihe ka a na-enye a elele m a a a a a na

ka anyị nọkwa nọkwa nọkwa so nna tu mụ na ya n'Enugu ọ na-asị na nwa akwụ na ọ mụna nwa nọ gala asaba na-asị ka ya my brother sị na brother very very happy most times ọlụ anyị na-alụ na na-eme ịkwa ndị mmadụ ahụ anyị na-adụba bọọdụ hmm. mana onye fụkwa ya ọchị na ị na-adị hapi oge niile mana etu anyị bịara ebe anyị anyị kwulile ọnụ anyị nke ọ na anyị bịara taa anyị ma nkwu okwu like this anyị n'ụlọ e ọ na-ele ụlọ anyị dị very very very happy Udodi. Udodi. Udodi. Aya ni kule lo wa bo angole ka ni. Ele si ohun ni sada. Ne ba ni na ha. Maka ni mo. Tibe na ha, tibe na. NTI television. Aya na. Aya na me ya na.

Ghana, please. Ghana radical intervention Minister. Oh, Ghana. Oh, Ghana. Oh, Ghana. Oh, no, Ghana. Ministry na anọrọ na anọrọ na. Ọ ịchọ nkụ kasịa. Ọ ya nọ bụ ya na-ekwu amara Chineke.

i ụmụ nwaanyị na ọka anyị na-apụta anyị bụrụ ndị na-apụta nwa oke nwa ya amakwụrụ nabatakwụla anyị anyị na-ekene ụlọ ọfụma aka jọ um, mmadụ mmadụ ama ọfụfa anya onye si na ọfụfa anyị anya anya abụọ onye si na ọhara afọ anyị wala na zere mmiri otu a ka ọ dị anyị ga-adị ka echi na ara otu a otu a n'ikwu ama n'ọnya otu a ọ dị n'igbo dị n'oyi ọ nwa chi na otu a ọ gịnị ọga ozugbo otu a ka ọ dị otu eh. ah, ah? a eh. <laughs> ah! ka ọ dị ya gba mbọ ozugbo ya gba mbọ ozugbo ya gbaa mbọ ozugbo ọlụ ụwa bụ ọlụ pasịn ọ nabala onye ọbụla ihe na-eme ihe obiwe eji enwe aṅụrị ọnwụ obiwe na eme eji enwe aṅụrị a na-emekwa ụwa na-aga oke nwa igbo niile n'anya ka m na-enye olu na-enye olu na-enye olu na-ewepụtakwu ya wee ka m ilu anyị bịara ebe a ezere ọma wee tụtụrụ ọkụkọ niile ọnwụ na ezinụlọ a gbuo o nwere ndị omere mọdales na ọkụkọ taa <laughs> nwekwa ndị omere fanales Wich na ụlọ na Lagos obi aṅụli anyị na-enwe na-agbacha tebụl ya 1 million ọdịna Lagos gọrịa mmadụ jee akpọ e, wo MC awụrụ ọkọrọ steji dizis MC Nnatu onye ọbụla bụ

ọmagoro ọmanụ mma ozugbo ị na-anya ebe a nwegoro onye ọzọ ka na-amalụ mma ọ jụrụ na mma nkwụsị ịmalị ya mma dekwe ka aka ya aka ya bụ mma mma ndị ya na nwaanyị na-ejekọ na ọ nwụchara anya ya <laughs> amahụtala ụlọdị isi ewu akwụna <laughs> mana onwe nke mpa last pala akwụna Nigeria na gbọn họtel o mewe ọda nri <laughs> o kwesịrị ili nri wee bịa ọnụ ụlọ nwa ọlụọ ya ga-elu kwụkwọ ụgwọ nri mọda nri 5000 anyị wata atụ m 20000 mọda 5000 mmiri 1000 ụtụtụ ngwu ya 11000 ababa mba nwanyị ojiri elu mana nwoke nwaanyị na-achọta gị oh, agụdị nwere ihe ị na sprite na nnu inwegodi at least ọrụ ọrụ asidiri ụfọdụ a na-akwụ eli i get breast i get children you agụji kparịa m ị some eza mọda ah. Oh, onye amụmụ the girl. ji mmadụ ịdị na ndụ anụ arụ ka anyị tebe ụmụ nwaanyị ebe a ị na-ebi ndụ anụ arụ gị nne onye ọbụla mmadụ na ọ na-ebi ndụ anụ arụ ọfụma mana ọ sọrọ mgbe ọ nọ igbo bụ igbo ọ na-abụ oge o si gaa anya hapụ yo ara bụ anya ebe a

ife ọ ga-eme mmadụ emebi ụwa nye m ego akwụya na nkịta ụwa bidoro ịta ụta nkịta a na-akwara m ugwu agba n'elu a ka ndị fada na-eri ah. ebe ọbụla afọ ya respekt ah, ha fada ebe ọbụla nkefe ndị mmadụ asị ee nna ihe dị ichere nke a bụ na ndị ahụ na ha na fada ahụ ese foto nke anyị nna ka anyị see saa ah, ya saa ya ma mma ozugbo ịfụ ka anyị si dị hapi ife dị mma chetakwa na ebe anyị nọwụ na NTI na Igboji's TV ya ka ọ na-eme eme ndị e fụrụ na ụnụ maara ụfụ ọfụma Black Albino ofi ofu abino enwere na black na onye oji <laughs> nke a onye aṅụrụ mmadụ sọrị onye mmadụ ike <laughs> daalụ mmadụ na mmụọ ozugbo Ah, eh? Mkame bonine. A gene. A man. Hey, so so happy. Dalon eh? Ya mamu. Not